ugbu a ị na-ege Ikenga Nation podcast golibe ehe gịnị ka ị mere ahapụrụ m ya nwanne m okpere m ekpere m wee pụọ malite n'ịzụ ahịa m n'azụ eche m na ara na-agba ya eche m ma ọ chọrọ itinyere m aja na garị m na nwa oge na-adịghị anya iwe eju m n'obi ee eh? mgbe m larụrụ ụlọ ụbọchị ahụ Buchi nọ ya ọ chọkwara ka mụ na ya kpaa nkata bebi m anyị ga-aga nkụzi tupu ọlụlụ dị na nwunye ee eh? nke ọ bụ ihe ụlọ ụka ụnụ chọrọ ee onye ụkọchukwu chọrọ ka anyị mee ya tupu ọ gbaa anyị akwụkwọ n'ụlọ ụka Ọ bụ ihe onye ọ bụla chọrọ ịlụ di na nwunye na-eme tupu agbamakwụkwọ. Ọ dị mma, kedu mgbe anyị ga-ebido? Izu ụka anọ na-abịa abịa. Ọ dị mma obi m. Mana gịnị bụkwanụ nkụzi tupu agbamakwụkwọ? Na nkụzi ahụ, onye ụkọchukwu na-akọrọ anyị ka a ga-esi bie n'udo hụrịta onwe anyị n'anya. Obi dajụrụ m n'ihi na nkụzi ahụ masịrị m. Mana mgbe m pụrụ ga-abanye n'ụgbọala anyị, uchi laghachiri azụ. ya na onye ụkọchukwu nọrọ nkeji ole na ole mgbe ọ pụtara ọ sị m ị ga-eme emume nsacha gịnị emume nsacha m ụlọ ụka niile na-eme ya ụlọ ụka m enweghị mgbe ha mere ya o o nwere ike ha mere ya mgbe ị ka bụ nwata mana ị ga-emerịrị ya n'ụlọ ụka m aghọtaghị m tụkwasị m obi ị hụrụ m n'anya Buchi ị maara nke ọma na ahụrụ m gị n'anya ngwanụ anyị ga-eme ya n'abalị abụọ na-abịa abịa bebi m ahụrụ m gị n'anya nke ukwuu ahụkwara m gị n'anya obi m ngwa gị na ehiri m ụra n'abalị ahụ asị ka m tụrụ anọ m na-eche ihe ndị ahụ sista mata gwara m na ọhụrụ na arọ m wee sị udiri omume nsacha gịnị bụ ihe a eziokwu ọ fọrọ obere ka m rie mbọmbọ n'echi ya ewere m ekwentị m kpọọ otu enyi m a na-akpọ Ogechi Ogechi kedu Eh, chi nnukwu enyi m, kedu ka eke si anya anwụ, Kedu maka akụ di gị? Nwanne m, ego abụghị ihe niile. Gị na ya, unu a na-ese okwu? Ọ dị ka ọ chọrọ iji m agwọ ọgwụ ego. Asị asị! Agwara m ya maka ihe sista Mata kwuru, gwachaa ya emume nsacha niile ahụ. Asị m ya na achọrọ m ịgba ọsọ. Gịnị ka ọ sịrị? Hmm. ọ bụ oke enyi m mgbe m rụburu n'ụlọ akụ ọ sịrị m amarịsị gịnị eziokwu hei ọkwemana iwu oke enyi m biko burukwa akpati gị rie mbụmbụ Ewu m wee kpọọ nne m na nna m nne aga m alọtawa maka gịnị m wee kọrọ ya ihe niile nna m ewee emume nsacha ikwuru eziokwu nwaanyị ahụ na-eche m kemgbe ahụ nna m ndị mmadụ si na nrọ ya na-emezu wetuo obi nwa m nwaanyị jee dres ọfụma tupu itinye makwara gịnị ka ị mere emechiri m ọnụ n'ihi na ama m na agaghị m ala n'ihi na nne m na nna m akwadoghị m ka m hapụ onye chọrọ ịlụ m amara nwanne m biko gịnị mechara mee agara m n'ihu ịnọ n'ụlọ mkpuchi ha mana ụra agaghị m n'anya ruo ụbọchị emume nsacha ahụ ruru wee na-eche agụ ahụ niile si m n'ọnụ na-apụta ma na-eche sị a ah, otu a ka o si kpata ego ya wee jụọ onwe m ajụjụ sị onye maara ụmụ nwaanyị ole o jirila gwọ ọgwụ ego mere o ji bụrụ ideja chineke ihe kwukwara wee eziokwu ma bịa chepụta arụ ka m ga-eji jide ya gịnị bụ nke ahụ mụ na enyi m oge echi na ọ ga-eso m gaa ụbọchị emume nsacha ahụ mana ọ ga-ezuba n'ime ụlọ ụka ka onye ọbụla ghara ịma na ọmụ na ya so onwe ike were ekwentị ya sere ihe ga-eme na vidiyo ma postuo ya n'ịntanetị gaa fesbuk gaa Instagram na ihe ndị ọzọ ewo ee ọ bụ ihe anyị kpebiri ime ga-echi wee sị. Amị, ị kpebiela na atụmatụ a oge onweghị ụzọ mgbapụ dịnụ n'ihi na m chọrọ ịgba ọsọ oge ejide m mana ime ihe m siri gị mee ndị mmadụ ga-ahụ ya bịa zọpụta m ngwanụ anụla m ihe kwuru enyi m o rue mgbe anyị garuru n'ụlọ ụka ebu m ụzọ baa Ogechi wee zuba onye ọbụla hapụ ịma na ọmụ na ya so mgbe m na-aga ahụrụ m ụmụ nwaanyị nọ n'usoro ha yichaa akwa ọcha site n'isi rue n'ala ebe niile dị jii otu n'ime ụmụ nwaanyị ahụ tụpụrụ akwụkwọ ya na-amaghị ama mgbe m chọrọ inyere ya aka tụtụlie ya were ọsọ tụtụrụ ya ozugbo ụjọ dị egwu jikwa ya ụjọ kwa maka gịnị nke ọ bụ ndị ọzọ chọrọ ime ihe nsacha chere ka m kọchara gị echere m na ụmụ nwaanyị a na a ga-ejikwa ha agwọ ọgwụ ego dịka a ga-eji m m wee si ebe ahụ gbapụ gbaghachi azụ m wee n'olu di m chimoo ụnọ n'azụ ụzọ nọ na-agwa mmadụ okwu wee daa ntị ka m nụ ihe ha na-ekwu gbagodi m ọ sịrị gịnị hmm, ya na ụkọchukwu nọ na-akparị nkata ụkọchukwu wee sị ọ ga-eyiri akwa ọcha ọ bụ ihe gosiri dị ọcha osa ozugbo mmadụ emetụ m aka n'azụ che nsogbu adịghị oge ọ bụ m amị ha n'ebe ahụ ọ bụ mbido ọrụ ihe osise wetu olu ee mana ụjọ dị m ụjọ atụla gị eji m ekwentị m aka gị akpara ahụ ugbu a wee n'olu abụchi kedu maka mmiri a mgbe ọ nwụrụ ọ ga-ebili na ndụ ọhụrụ ewoo ọ pụtara na ọ bụ eziokwu unu esiri nke ahụ ezigbo ụjọ jidere m ma ejidere m obi m wee gbaba n'ime ebe ahụ mụ na oge ebido ihe osise anyị anyị ejidela unu ị chere na ị ga-eji m agwọ ọgwụ ego ee ee ị chere na ị ga mbido were ihe ruru m aka na-atụ ha were akwụkwọ were ihe niile m ruru m aka na-emeghachi ha anya ka ha ghara ijide m Amarachi gịnị ka ị na-eme anyị ejidela gị anyị na-esere gị ugbu a n'ezi ụwa ka ha chọpụta ihe ị na-eme omume nsacha ị chọrọ igbu m were m gwa ọgwụ ego gịnị ka ị na-ekwu arụ ọ na-agba gị ọgwụ ego ee anyị jidere gị oge ọ bụ na anyị ejideghị ha ha chọrọ igbu m wee kpọpụta m na ndụ ọhụrụ ka o nwee ike gbawanye ụba oge anyị sere ya ọ bụ na ọ bụghị eziokwu Amarachi ị sere ya akwa ya Amarachi ọ ga-amasị m ịgwa gị mana mana gịnị ihe abụghị ọgwụ ego gịnị ka ị na-ekwu ihe a bụ baptizim Gịnị? Ee, nwaanyị ara, ọ bụ na agwaghị gị na ị ga-eme baptizim n'ụlọ ụka anyị? Mana ọ sịrị na ọ bụ emume ịsa ọcha. Nke ahụ bụ ihe m na-akpọ ya. Echetaghịli m aha ahụ bapti. Ihe ọ bụla sokụtiri ya bụrụ. Ewo, mba, gịnị ka m mere? Biko gbaghara m Gịnị ka ị na-eche? Onye amụma sị na ọ rọrọ nrọ, m wee chee na mgbe m leriri anya hụ igwe mmadụ iwe dị n'obi ka ha na-ele m anya m wee mata na awụwala m onwe m n'ala mmadụ abụchi kpuchiri aka n'ihu ma na-efufe isi ụkọchukwu na-elegharị anya dịka m siri mebie ụlọ nsọ ya oge wee kwuru ka osisi jidekwa ekwentị ya ma kpoghewe ọnụ ihe mana mana kedu maka ịnwụ ma bilie na ndụ ọhụrụ ọ bụ ihe ntụziaka nke mbilite n'ọnwụ nke Kraịst chei enyi m nwanyị mebigakwara ihe oke nke a bụ ihe ihere dị egwu ezigbo ihe ihere nwanne m echere m na agaghị m echefu ya n'ụwa m hei nke pụtara na o mechazi lụọ gị ọ bụchakwa gị ya mba anyị bi n'udo anyị mechara lụọ nwa mbụ anyị ga-abịa n'ọnwa ise na-abịa abịa ihe nke a bụkwa ihe ụtọ ihe ndị oyibo na-akpọ good news nwanne m obido m ebe ị nọ imeela nwanne m hmm. obi alọdatala m na obi dị m ụtọ na unu mechara lụọ ụjọ ji bụ m na mbido ee o mekwara m otu ahụ mana ihe mmụta dị na ya bụ abụla onye ahụghị anya ma kwere ọ bụrụ na ị hụrụ mmadụ n'anya jụọ ajụjụ tupu ị mawa ya ikpe eziokwu ka ị kwuru nwanne m nwanyị. nwanne m ịhụnanya nganu juli nwanne m m ga-abịa lawa eo ngwa bai bai nwanne m nwaanyị gbadokwa anya enyekwala onwe gị nsogbu akwa ịmakwa na ịbụ nwa imeela <laughs> o kelechara m ji akụgo ọ ga-anụ ọ ga-anụ bai bai were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị ị hụrụ n'anya na ịhụka ha n'anya site igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume Valentine o ma ọ bụ n'ekeresimesi o ụbọchị ndị nne ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ị hụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya ee ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke e ji asụsụ Igbo dee yana aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke. Ee, e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga adịghị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi. Anyị mana ọ bụghị onye ọbụla nwere iri ụtọ. anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike isite na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi com.